Center for Research in Igbo History and Culture. Today is Sunday, the 5th of September 2021, and we are here at uh, Umwawo Nando in uh, Anambra East. Okay, Nando is also Anambra East local government. Oh, that's great. That's great. Praise God. So we are here uh, in the Inzekwesi Ezinwa family. Ezinwa family compound where there are enjoying the festivities of the current oh, period. Yes. So, sir, can you, the Igbo people like to meet you? Yeah. Uh, like I said, this Center for Research in Igbo History and Culture. Do I use um, English? Uh, how well I you? I want? Okay. Yeah. Afambo Chukwuebuka Fidelis Ezinwa Ichie Dikora Nando. tata dịka ọmarala anyị si wee dị anyị na-eri ji ọfụ mana onu na ndọ anyị na-akpụ ya alọ mmụọ ọ bụrụ na ọnwa nke ise n'ọnwa Igbo pụọ o mee izu na-esi ya bụ 24 days na-alọ mmụọ mmụọ bụ a na-alọ bụ ndị iche onye nna ya dị ndụ a na-alọrọ mmụọ onye nna ya dị ndụ adị alọ mmụọ na hmm. onye nna ya nwụrụ anwụ akwala akwa ah. oke ọ bụ na ya ọ bụ na akwabere onye nwụrụ anwụ eh. ọkarọba na ndị iche ọka na-agba odibo na ndị mmụọ na ndị mmụọ. mana akwazie ya akwa ọ weziela ọnọdụ ọ daba ejebe e izu ebula ọchị ya hmm. ekwuwe okwu utie uche ya ị na-ekwu na e na-eji izu na ndị mmụọ ọfụmanụ anyị ji aganụ a na-ekpe ọ bụ na ebo gị ebubo ma mmadụ kwụọ gị ọgwụ kwụọ gị nsị ma kpee gị n'alụsị hmm. a na-eji ikpe eje n'obu hmm. ka eje wee kpịa Eh. ikpe gbuo na mmụọ ịdịnwe free isorokwa eh. eje isoro eje isoro eje hmm. ma ndị nke gị na-ejelụgo hmm. onye unu na-ekwu maka ya enelesigo eh. e, e, e, ịbụ nsi na omena omeri ya for that ọ dị free ya gaba hmm. so nna m nwụtalụ m bụ taichi chief nze kwesị ezi nwa dọkịta diplomasi akpụta akụ na mmụọ wụnandụ ọ nọrọzi ndụ ọ nwụrụ 215 ah. anyị kwụọ ya 218 ya ka anyị ji tozuo ọ bụrụgo ndị iche o tozugo anyị ah. nwa tozukwuo inye nne ụmụ iwu nwoke ise ka ọ mụtara hmm. na nwunye nke izizi ụmụ ah. nwoke ise ọ mụtara fancha bụzi ogbuebi ogbuebi hmm. na ndị nwa akwụ ebe a na-egbu ogbuebi ichizuru na-echizu anyị tizuo n'aka nri tizuo n'aka hmm. ebe anyị na-eme anya wọrọ anyị hmm. na anyị gwara ya ka anyị ọkụkụ chebe akwụ ya hmm. arọ a na-abanye amania arọ na-abịanụ na ebe anyị gwara ya bido n'isi ruo n'ọdụ na anyị chọlụ tu dekin ọ na na ndụ isi na ndụ pụọ outside gosi anya kpọọ ihe tenant ebili na ya olikwevi ọzọ olievi ọzọ evi ọzọ maka na mmụọ olile evi nwere ka evi onye eli ọzọ hmm. na omekwa olikwesị evi ọzọ hmm. o metara kama egbu egbu n'okwu oge hmm. and eh, olileanya anyị bụ na amani a arọ na-abịanụ ọ amakala arụ ahụ anyị ji ọnwụ ọ bụ na anyị jiri ọnwụ ebi bụrụ wọn naira ka hmm. hmm. a na-eme ya ndị mmadụ wee bịa nke kasị nke bụ na mmadụ na-eme ọdịnala wee tie mmemme mmiri wee gbasa anya ebe na mmadụ nwere ebe ị na-eme ma ị na-eme ọdịnala tie mmemme mmiri gbasara mmadụ nwere ebe ị na-eme anyị chọrọ nke awụsa ejewere m hmm. nsụka na nsụka kunu simatevia larụkwuola na nsụka chi ọ na evi anụnwa sirimata ọ bụrụ mgbe gboo na n'ụlọ aka arapụ ife dị ka izu ka na abọ gara aga eh, were okwu wee na-esu eh. <laughs> eh. hmm. ah, ekene hmm. hmm. ji ezigbo obi wee bịa ekenelụ mfa ekenelụ m na ya nwere ike dị asị obuko akara ọta aka mụ na ya ma alụ ọtaba aka mụ na ya ma alụ aka eze mmụọ elu ọtabara aka mụ na ya ma alụ mana ịwa ji anụnwa alụ mụ anụnwa ọtabekwuru aka anyị kọ uduru anyị ga na-efi ka anyị ga-egbu ọsị na ya ga-abịalịlị ya ga-abịalịlị ịnezi anya bụ na mkpu nze kwezi ezi nwa ka anyị nọ taata aka eze mmụeri abịakwụkwọ na ọnwụ ya hmm. onye lụzie echi kịta ọnwa ibe ọ na-eme mbịa onye ka ọ bụ ọrụ ụgwọ ka m ji eh, ya mmụọ na mmụọ mmadụ na ibe ya ejekọ hmm. adabalụba ma mebe hmm. ọ mụtara ọgbọ m ma ọtọ malụmụ na ya uwe na-ekwu na ụta ama m na anyị emeka ihe nka anyị emeta ezigbo ibe anyị bala ya n'aka nri bala ya n'aka ekpe mweghawela anyị nsepụ esepụrụla anyị ụkwụ na uche bịa ụkwụ na-eji wee na-amakarị ya a na-ayọ Chineke ibe na-agwụ taa anyị ka ọ bịa n'oge n'ihu anyị adị ndụ ise daalụ ndị Igbo na-ege ntị unu anụgo nwanne anyị nwoke bụ Ebuka Ezinwa dịka ọra na nando nke na-enu ụmụ awọ nando nke na-ekene unu Eh, daalụ ebuka ndị Igbo si m kene gị ee eh, eh, dịka ka anyị na-aga na-achụpụta na-achọpụta ịgbasara ndị Igbo ma omenala ndị Igbo ma akụkọ mgbe ochie ibe ndị Igbo si na ka eji eme mgbe dị iche n'iche ee dịka ka iji wee ije anyị bịa na be gị taa ọ tọrọ anyị ụtọ anyị ga-abịakwa ọzọ daalụ na <laughs> Chineke gozie gị ka o mesie ngwa obi nwere obi vita m nwere ee mgba kedu ndị be anyị na anyị achọ ịnọ ọkwa um, ekele ka anyị kwuru ihe dị mkpa bụ na mmadụ ziri mmadụ mmemme ọ na-eme onye abụ bịa bịazụkwa embe n'udo ihe a na-ena n'udo ebe anyị na-eme abara na-akpọ ụmụ awụ anọ mista ebuka njekwesị bụ izum ndị bịa ya bụ landlọdụ mụ na nteje ibu ndị nwatakịrị ka ọ bụ onye a bụ ka ọ bụ ebe a bụ m bi na nteje nchere ụmụaka m aja ma biznes mana ọka prụjọnshọn bụ nye anwụ na abụ as landlọdụ ebe m ka ọ bụ mana <laughs> agwa ndị na-ege ntị oge elugo ka anyị ụlọ na anyị nne So we will be signing off from this program at this point uh, so that we'll be able to catch other events elsewhere. It's a very busy day. Uh, so um, if you would like to see more of the videos as we continue this drive to record the history and the culture of the Igbo people from different communities. We are just coming from Nteje. Yes. We are now at here at uh, Mumuawa, Nando. Mumuawa Nando, and we are moving on. So if you like to be able to follow us, uh, please use the subscribe button just underneath this video. Just touch it. Automatically, you'll be subscribed. That means that you'll be able to see other videos from other events and programs that uh, we have been able to cover. And uh, each time we upload a new video, from other events and programs and activities relating to Igbo history and culture, you, you'll be able to access them. So please um, use that button, click on it, and remember, like and share this video. God bless you. See you the next video, next event. Bye.